ndị Igbo na ndị enyi ndị Igbo na-ege ntị alụnụ ikoro ebidogokwa na mgbede tata oge anyị na unu ji akpa nkata oge anyị na unu ji akpa ụgbụgbọ ịma ka ọ ga-esi dịrị ndị Igbo mma n'ebe ọbụla ha na ndị agbata obi ha aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Ejikeme Ọbasi na maazị Kanayo Odeluga mma mmanụ daalụnụ anyị ga-aga n'iru tata ime ka anyị si eme anyị ga-enye anya n'ihe na-eme na agbata obi anyị dị iche iche na ebe mbụ na ndị Igbo bi ma ndị bi na mba ma ndị bi n'oru anyị ga-ebido ikwu etu anyị si wee chee ndụ anyị na omume anyị si emetụta Um, obibi anyị na agbata obi anyị oge ọgọst mitin agaala ọnwa gara aga ka emelụ ya bụ nzukọ na mba dị iche iche ọkachasị n'ebe ndị Igbo bi na mpaghara ọwụwa anyanwụ Naijiria anyị abanyego ọnwa mba mba septemba ọktoba nọvemba na disemba ọ pụtara na arọ agwụbago ihe anyị chọzi ine anya na ya bụ kedu ka ya bụ nzukọ a na-ada eme kwa arọ si gaa otu ihe onyinyo etinyere anyị na mana soshal midia na ebe dị iche iche anyị na-afụ etu o si wee gaa n'ọlụ obere e, onyinyo ahụ etinyere na-egosi otu nwanyị na-akọwa ihe etunyenwa si wee fụnyabụ ihe merụ na ọlụ na ihe nyenwa chelụ na nkata abalị na nke kwesịrị ịkpa anyị ga-enebanye anya mana isiokwu anyị egwu kedu ka ọ ga-esi wee dịrị mma dịrị ndị Igbo mma ma taa ma echi aga m etinye ya n'aka ejike eme ọbasi ka na-aga ndị nga anyị na-amụra maazị oke ịmarala ihe e, ọ dị mkpa na anọtụkwa atụle otu obodo si ebi ndị Igbo enwere e ihe ile anya n'afọ n'afọ n'afọ n'afọ na mpaghara ala Igbo niile enwere ihe e na-emekọ ọnụ ọwụkwanụ na e na-emekọ ya na ndị Igbo niile na-eme ya otu nọ na ihe a ihe ezinụlọ ọbụla obodo ọbụla ya bụrụ ihe Igbo na-eme Ọgọst mitin so n'otu n'ihe ndị a eji mara Igbo n'ihi na oge ọgọst mitin ụmụ nwanyị ala nwee nzukọ gbaa izu wepụta atụmatụ n'uche ha otu e ga-echi na-eme ka obodo na-aga ka ọma Ilekwa ya anya n'ụzọ ọzọ gị hụ na ihe a ghọọla omenala ọtụtụ ihe wuo omenala wuo ihe na-abara uru ọgọst mitin so n'otu ihe n'abalị Igbo nke mbụ ọ na-akpọkọta ụmụ nwaanyị ọrụkwa ndị nga hazi ndị ohu alaala ịga mee ọgọst meeting ala ha mara onwe ha nga ahụ ka ụmụ nwaanyị ga-anọkwa tụlee na mmụọ ha ka ụmụ nwaanyị ihe na-eme ka obodo dị mma ụmụ nwoke mee nke ha nke a oge ụmụ nwaanyị e nwere mgbe aga m asị e na-eme n'ọgọst meeting nwaanyị ọbụla kpọrọ onwe ya nwaanyị alụ alụ ọ ọbụla gala ya soro mee mitin mụnwa agaghịzị gị na mma otu o si agazi ugbu a n'ihi na o teela anyị pụrụ o tekwelelu ngadewere dewere maka eso m aga ma ọ bụrụ na elee ya anya ihe wụ otu ụzọ ụmụ nwanyị nwere ike iji na-ewepụta atụmatụ imeju obodo n'ihi na ile anya anyị niile ga-ekwekọrịta na obodo adịzighị mma obodo adịzighị mma ihe na-emebi na-emebi kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị ọtụtụ ndị na-atụ alụ na-asị elee edu ihe ga-eme ka ọ dịrị Igbo mma ndị ọchịchị a na-ahachita ka ọma ndị eh, eh, eh, ndị mbụ a na-atụ anya ndị ezi ọtụtụ n'ime ha amaghị ihe wu eh, ọkụ agụnyere ha n'aka eh, eh, ndị okorobịa enwere mgbe ma ndị na-eme age grade ya wụrụ ụzọ esi emeju obodo ọtụtụ ihe ndị a ala ọgọst mitin ka em ajụjụ a ga na-ajụ elee uru enwere ike isi na ụmụ ihe a wee wepụta nzọpụta Igbo enwere e ọrụ enwere ihe ha ga-eme soro wee mee ka ka ọ dịrị Igbo mma enwekwere n'ihe na-adọchigha ya azụ enwere ihe ndị ọzọ na-awụ naanị ọgọst mitin enwere ihe ndị ọzọ Igbo nwere ike ị na-eme gawa ihe ga na-achịkọta Igbo ọnụ bụ ihe ga na-ewebata ọganihu n'ala Igbo ka m hapụgodi ya ebe a Maazị Odeluga n'ihe ọnụ ị ga-ewepụ ihe na-emechi ikwu okwu gị ife m dị mkpa bụ na obodo ọbụla nwere ife eh, ojifili isi ọ ife ga-asị eh, etufasi ekpokọba onwefa n'ala Igbo ọnụ na-elu ụmụ nwanyị n'okwu rinne and eh, ọtụtụ mgbe mgbe ndị ụmụada ji ekuni bụ mgbe ife ghasa maọbụ ife ọ bụrụ na obodo adịrọzi mma maọbụ ife ọjọọ em um, bịa itisa ọdịmma maọbụ ịdị n'otu maọbụ udo obodo gbaa ka ụmụada na-ekuni maọbụ ụmụ ọkpụ n'oge ụfọdụ n'ala Igbo ịfụkwa na ụmụ nwaanyị bụ ndị udo ọva na-ekpedo mana ọ dakwa n'agha a na-eso anụ ee maka na a onye ọdịnaka kwa nna na ọ bụrụ dị ọkpala bụrụ e, e, ana Igbo abụrụ ụdị nke ọtụtụ mba ụfọdụ ee a na-ekwe ka ụmụ nwaanyị manye ọnụ n'okwu ife gbasalụ ọchịchị ife Igbo ji e, wee bụrụ mba a na-asị na abịa na-etu ndị ọcha na-asụ oyibo asị na egalitarian society ya bụ ebe ọnụ lụrụ onye ọbụla n'okwu onye ọbụla na gịnị na-eso n'ife gbasara ife ekwu ife etu e ga-esi bi a na etu ife ga-emetụtara ya ya bụ ọgọst mitin bịakwazịa wee soro n'ụwara ụfọrọ afọ mgbe o ji wee bata na ụmụ nwaanyị natabara ọgọst mitin bụ na mgbe mgbe a mgba ndị mmadụ si na n'ogbeva dị iche iche na obodo dị iche iche wee gaba taụnship igwe a na-akpọ ntaụnship mgbe ahụ bụ onye pụọ na mba ọzọ na na-asị n'ike na onye atụ na ndị abroad ee na ndị nwee ndị nọ n'ụlọ na oge oge rue mgbe ọgọst ụmụ na-asị ndị ụka ee ya bụ emume bidobu na ndị otu ndị anglikan onye ọbụla ruo ụlọ o ruo ụlọ ụmụ nwaanyị nọ n'ụlọ na ụmụnwaanyị nọ na mba ewee chịkwaa isi wee na-asị kedu ka obodo dị ife afụ bụ ife dị mkpa maka ọtụtụ mgbe ụmụ nwaanyị jee nyabụ gospitin ife a na-akpa bụ kedu ife na-eme n'obodo ọfa bụ ndị nne ntị lufana Kpam ife na-eme n'ezinụlọ fama ka ụmụaka si eje ana kpamaka ka ndị nna si eje ana ọtụtụ ndị anyị na-afụ n'ụzọ anyị na-afụ na mbara maọbụ ndị so achị achị bụ ndị nna maọbụ ndị ụmụ ntorobịa ọ nne na nna ma ka ka ọnọdụ ha si dị fa wee were uche fa tụnye uche na ya wee wee chọọ okwu wee na-agwa ọra nekwo nekwo nekwo nekwo ife a ga-etinye aka na ya ụfọdụ were ya jee n'ekpere ụfọdụ were ya bụrụ ife a ga-ezi ozi onwe nke onye na-eme adịrọ mma ezie ya ya bụ oge elugo n'ala Igbo ka anyị ga-agakwa ka anyị bido jụba ajụjụ na-asị kedu ife na-eme anyị kedu ife anyị na onwe anyị na-eme na-emebi obodo kedu ka anyị esi hazie dịka isi kọwaa na onyonyo nke afọ egosi na um, n'ọlụ ị na-anya n'ọgbọ ị ga-afụ ụmụaka fụ ụmụ okorobịa fụ ndị nna fụ ndị nne ụtọ, ụgbọ dị iche iche nwaada na-ekwu okwu wee na-akọwa ife nye bụ onye na-afụ wee na-ajụkwa ajụjụ na ọnwa ife alụtụsụrụ aka ife gbasalụ etu ndị di ga-emepụta nwunye ha e, ma ọ bụ ụmụ akparamagwa ụmụ ikorobịa na-akpa ga-emebi obodo wee na-adụ ọdụ na-asị na kwọwa mmiri a ka ọ dị ọgbụgbọ ọna ọ bụ ife Igbo kwesịrị ịmụ ichi ya ka anyị bido jụba ese ebee ka anyị ga-ebido wee dozie okwu maka na ife niile gatọrọ agatọ ọtụtụ n'ime ya ọchịchị ife gbasara etu anyị si ekpokọba onwe anyị maka ọnwụrụzi fụ eme nke anyị nsogbu nke ndị oyibo so nke ndị politishan so nke ndị ụka ụdị dị iche iche mana ife na-ebe na-ebe n'oge erugo ka anyị ga-abịa na-ajụ onwe anyị kedu ka anyị si emebi gboo kedu ka obodo gbakọọ achịkwuo isi gbaa izu wee mara ka a ga-esi bi maka onye kweta ewela n'ute hmm, ọkọra m My brother have letter with a proper information. Make we try to this correction. Oh yeah, give me attention. Oh, All the people waiting say they be my cardio. You dey form galadima for my matter. why you come ife tọrọ m ụtọ na nka iji maa atụ nalụ n'ọlụ bụ na ana m anụ maka Ọgọst mitin. mana ọ bụrụ oge niile ka m na-amụ ife akpa ahụ n'ọgọst mitin mgbe m dị o nwere ike nnọdụzie ya na ebe nne m na ndị ọzọ na-akpa nkata enwere m ike nnụchata n'akụkọ ha na-akọ ụdị ife akpalụ n'ọgọst mitin o tee na anụ amụwa anọrọ n'ụlọ dịka maazị ọbasisi kwu onye be m ada eji ọgọst mitin o nwekwara ike ọ bụrụ na anyị kwesịrị ibido nyewa ọgọst mitin na ndụ anyị nọ a ekwukwa mana ife tọrọ m ụtọ na ya bụ onyonyo bụ na nke a dị ka ime pres Conference ga emecha anyanwụ ọ achọghị nke ka mma awụrụ ịkwụ ya pres conference n'ọnụ Igbo nọ mkpọkwa ya n'olu oyibo nke a dị ka town hall maka ndị nọ n'ebe a na-akpa nkata abụrụ naanị ụmụ nwaanyị ife a na-akpazi iwu ife melụli etu esi ife akpalụ n'ọgọst mit anya bụ nwaanyị na-agwazi obodo ya ka agbakọlụ na eh, na mbara obodo mmadụ niile sasị ọkpa ọ wee na-agwa ha etinye nwasị ghọta ya mana otu ife tọkwa m ụtọ wee tụnye nwasị ifu onwe ya maka ọ fụrụ onwe ya dịka onye ndu ụmụ nwaanyị wee na-ekwu ife anụla akpalụ na ife echele ekwesịrị ịkpa akparọ na etu ekwesịzị isi wee gaa n'iru ọ bụrụ na gasị ife ụfọdụ okwuru o bido kwube na ife a na-enyocha na ndị na-eme risaach na-ekwu na dịka etu ụmụ okorobịa si akpa arụ na afịfịa a na-aṅụ ma nke pọpọ ma nke ma nke afịfịa ike na arọ elu arọ iri na ndị isi ya agbaka ga-anọ n'ọlụ ga-eri nne owegwa aha kwadowekwa maka na <laughs> ndị agha enekọ anya ndị agha ndị ọgha emechaa na-achọ ka a ga-esi wee dozie ha maka na isi isi adọrọzi ha mma ihe ri nne ọkọ ọhapụkwa nke ahụ gakwa n'iru ịkọ maka etu ụmụ nwoke dị agwa ụfọdụ a na-akpagasị na ụmụ nwoke etu ife esi ha agala ha uchezie wee sị ha na ife ya na-eche wụkwa nnọọ nwere nsogbu dị n'obodo ya anụrọ ka akpalụ gbasara ụmụ nwaanyị etu ndị di ya si eme ya ọ bụrụ ka m bịa tie iwe ọnụ n'ife ndị o kwuru mana ife ji akọghasị ife awụ na ọ bụrụ ofu ife na ọsọ ka akpalụ ọgọst mechi ife tọrọ m ụtọ bụrụ na risach ya ife ife masị na-awụrọ ife a na-agba akpọwa ndị Igbo asị na ụdị ife anya o si na anyị na-eche uche na anyị na-etinyekwa isi ya n'ife gbasatara ife eloro elo wee kpaa maka akpa akpala nnute iji wee welụ ife nyocha arụike wee si mekwo ka echi ya adị ma ọ bụrụ na ewepụtara aka n'ife a na-eme ife kwesịrị nnomi na ọ kwesịrị ka ndị be anyị na-enyocha ife na-eche maka echi maka oge ụfọdụ dịsatara sọsọ ife anyị na-akpa ụka ka ọ ga-esi dịrị mmụnwa mma tata echi gbakwa ọkụ na mafụgoro echi mana ife a nwaanyị a na-akọwa gosiri na ha were ife enyochara ọrụ ka ọ ga-esi metụta obodo n'ọdịn'iru wee chewe maka ya ka ọ ga-esi wee dozie ya tata ọdịniru wee ka mma ọnya bụ echiche ndị Igbo etu a ka mma obodo si aga n'iru ọ kwesịrị ka anyị na-etinye uchu ife gbasatalụ kedu ka echi ga-adị ma ọ bụrụ na anyị na-aga ịchụ anyị si aga o ka anyị ga-esi wee ọgha ụkwụ o ụzọ ọzọ anyị ga-etinye aka anyị ga-etinye ọkpa wee mee ka anya bụ ije dị mfe nke awụrụ ofu nke Igbo awụrụ n'okwukwarụ maka ife ekwesịrị ịkpa anya nwachilụ ekwesịrị ịkpa bụ ife na-enye nsogbu n'obodo akparọ maka na oge ụfọdụ ọ dịzie ka ị ga-ebe ndị be anyị na-akpa nkata sị na gọvanọ kwuru nke a emebe ma ọ bụ na etu a ka onye onye na-anọchite anya kwuru emebe mana ndị na-akọ gị ha agwụ ike ọkọcha gị ọsị gị mana na ife a dọrọkwa mma mana o nwere onye meghere ọnụ sị na ekwuru ife a maọbụ na emeri etu a ma o kwesịrị mmadụ ọ bụrụ na ị chere na ife na-aga ọfụma maọbụ na o nwere ife kwesịrị ikwu ekwuro ikwuwe ya nọ mmadụ ka ewu maka ọ bụrụ na ekwuru ya efi ọra nwe agụụ na-agụwe ọ bụrụ na onye ọbụla asọrọ na eziokwu na ọra nwa efe ya mana naghị achọ taa ya enye ka o rie nri ọ bụrụ na ọ na-eche ị na-eche na onye ọzọ ga ekwu ma ọ na onye ọzọ ị chọrọ ka ikwuo ka achọwa gị achọwa ma ọ bụrụ na ị kwuro ife na-eme na-aga ndị soro oyibo si na na the only condition necessary for evil to continue is for men of good will to keep quiet ọ bụrụ na asụsụ Igbo anyị sị na ọ bụrụ na agbara ụzọ were mgba echi mm-hmm. ekwurekwu mere ọnụ ịma ilekwe n'anya ịjụọ m n'uche n'uche ihe kachasị ihe ihe dị oke mkpa mere Igbo n'uche m wụ na ọtụtụ ndị Igbo anapụrụ ekike ya wụ na nwoke na-aga nwaanyị na-aga enweghịzi onye nwere okwukwe na mmụọ na nwere ike ịpụta gbanwee ihe mm-hmm. maka na enwere mgbe okenye nwere ike ịpụta n'ama lee ebe ide na-ebu na-emebi ihe si mba ị e ga-emeji ha kpọọ na ụmụazị kpọọ na ụmụazị arụọ ya emejie ya mmadụ apụtasị osisi ya n'ebe a ọ daa ọ ga akwụgbu mmadụ bịanụ ka egbutuo osisi ya hmm? mgbe ọ na-awụ ebe ọbụla ị nọ wuo mmadụ gị na ezinụlọ gị gị na ụmụnna ịtụnye ọnụ n'okwu ọrụ okwu gbara ọkpụrụ ndị ga-ege gị ntị nọ n'uche m ọtụtụ ndị Igbo enwezighị okwukwe na ihe ọbụla ha kwuru na-ekwu ma ọ bakwara uru ma ọ baghị uru na-enweghị na-egezi ntị ya wuru otu obodo si mebisicha ndị nọ n'ọchịchị gọọmenti anaghị ege ndị mmadụ ee ile n'anya mgbe a ga-agwa gị na onye a kpọrọ kpọọ kọmishọna nye ya ọkwa ọnwa bụ ya ga nara ụgwọ ọnwa ma enyeghị ya ekike ịrụ ọrụ ọ bụrụ na gọvanọ emeghị ha ọnụ si ya ngwa mee nke ụjọ agaghị ekwe emee gị welata ya ndị eze na-achị obodo ị na-achịzi obodo ị e na-enwekwa nsọpụrụ ele anya ụmụazị kpatara tọrọ na chịchị ikwuo ha baa okwu gị ejizi ha okwu gị eme ihe ọtụtụ ndị eze abụrụ ndị bụ nsogbu ha ga mee 419 nakọrọcha ndị eh, ụlọ ndị ọ na-achị ihe ọbụla ha ji ebi ihe m ji na-ekwu ihe awụ na echeela m ihe na mmụọ chee ya na mmadụ na-asị ọ bụrụ na e nwere otu ndị mmadụ ga-eji dịka nwaanyị atụrụ alụ tụọ alụ egee ya ntị mmadụ abịa sị ya nne bịakene ka anyị lee ihe ikwuru elee otu e ga-eji mee ka ọ bara Igbo uru ị ga-ahụ na amamihe ka juru n'ala Igbo mhm. ọ na onye bịazie ihe buru amamihe ezokwuo n'ihi na o nwezighị okwukwe na ụmụnna ga-ege ya ntị mhm. ndị enyi ga-ege ya ntị onye bụla na-agbaziri onwe maka ile ihe na-eme ugbu a imeghe WhatsApp meghee Facebook meghee soshal midia onye ọ bụla na-atụnye nke ọbụla ịtụta e gị ịtụ ahụbeghị m mgbe mmadụ ga-apụta si lekwa ihe m na-ekwu lekwa ihe m chọrọ ka ị mee ngwanụ onye ga-abịanụ ka gbakọ ọnụ nyụọ mmamịrị ya ihe m na-anaghị ahụ mgbe mm-hmm. ife ikwu dịka efifie maka ọ dị mkpa na ndị Igbo ghọtalụ na <laughs> ife gbasara ige ntị na ebe nzọpụta ga-esi bịa ike ọma bụ n'ebe anyị tụrụ anya maka ọtụtụ ndị afọ ada ekwezi ekwu nwee ike onesi onwe anya si na ejere mahadum na ya e tiwara slate maọbụ na ya kpatara ego maọbụ na ya pụrụ apụ na ya onwe ebe ya je na ya nọ n'obodo tụọ ọbịa na-enenye onwe ya mana uche bụ akpa o nwee mgbe ọ bụ na ebe ndị Igbo na-ene anya ifụkwa ndị a niile jesilụ asị na agụrụ akwụkwọ gụwasịa tiwa slate ọ nwee ife ya efili dọlụ n'obodo nwoke mụ ife oje okenye nọ n'ụlọ nọbịana katalia mmanya weta ọjị taa ka anyị nkata ka ife a ga-eme ife a nwoke afọ ewee eme gịnị ewee ya ngịga o wee tọtuorie ngịga ee mana ọtụtụ n'ime ndị be anyị anyị enefego anya anyị na-enenizi mmadụ anyị na-eneni mmadụ ana ọ bụrụkwa na ike na anyị nwere onwe anyị e, e, na ume anyị lurie bụ na anyị nwere ife anyị ga-ekwu bara uru mana oge ụfọdụ anyị ede ekwezi ịnabata echiche ma atụmatụ ndị ọzọ anọ ya bụ ife bụ nsogbu maka na nsogbu anyị bụ na ndị Chineke nyere anyị ndu anyị na-aga ọtụtụ n'ime fa anyị nti egefa ntị maọbụ anyị nwere obi umeanị ige ntị ka ya wee onye ịma na Igbo na-asị na ibe amaghị ibezie ibezi m akọ onye mbụ nwere onye fụrụ onye mbụ ewu gala dị ma o no dey form dey put in Jesus you no dey give me food eh no dey stress my life onye mbụ ewu dị ma no dey form put in Jesus mo so ọtụtụ ndị gọvanọ e, bụ ejiri ọfọ maka mgbe obodo na-achọ inye ọfọ fanwaje zọlụ mana ọ na ọ ọbịa nwere onye ndị fa ji gboo onwefe okirikiri abụrụ ndị ga na-atụrụ mfe ezigbo elu kama nọ ndị ga na-etilifa mkpu ndị oge ụfọdụ ee ụmụ ndị niile anyị na-ene anya bụ ndị anyị jigbo eje mba ụfọdụ ndị men of God ndị kịta eh, ọ gwara na onye afụ bụ ajọ mmadụ ma ọ gwaghị na ndị afụ bụ ndị ọgụgọ mmụọ na amara ife ozi ife gbasalụ ife Igbo ji ekebe ike gboo ekwezi ka o mee gịnị Kọọ ọ ịnọ ka ọ pụta ife nye ọgbala ọfụ ọgbala ọfụ ọ bụghị ụfọdụ ife na-emezi ife ọgbala ụmụ ife ọgbala ọfụ afụ bụ na o nwere ezigbo anyị nwere ezigbo nghọta etu anyị ga-esi wee megide wee jee wee jee jee ọlụ ọ bụrụ nkụ na mba na-eghelu mba nri anyị na-achọ ịdị ka Amerịka anyị na-achọ ịdị ka Eshia anyị na-achọ ịdị ka Taiwan mana anyị chọrọ ịbụ Igbo maka ịbụ Igbo bụ ime ka Igbo onwe mfe bụ nkụ Chineke kwanyela anyị na-eghele anyị nri onwe nke anyị onwe ife anyị ji bụ wee na-edozibe anyị baị dị mma baị dị mma ife gbasara ezinụlọ dịka nwaanyị afọ na-ajụ ese na-asị kedu ka obodo ga-esi dị mma ọ bụrụ na nwoke na nwaanyị adịghị ebi n'udo na nwoke na-emegbu nwunye ya maka ife ọ na-ekwu bụkwa maka ka o kwupụla ana maka na ọ bụrụ na nwoke na nwaanyị kpata ego nwoke eje gbafue ma ọ bụ na nwoke kpatara ego nwaanyị je mefue ma ọ bụ na ụmụaka achọrọ ibu uru kedu ka obodo ga-esi dị mma na obodo ama ndị mma na ọ bụrụ na onye ọbụla emere nke o kwesịrị ime nya bụ ife ọ na-ayọ bụ ka igbochiga onye ọbụla ghọta na o nwere ọrụ n'ile onye ọbụla onye ọbụla lụọ nke lụọ ya ọfụma anyị lụọ ya ọfụma na ọ ga-aba ọ ga-aba uru nyenwa bụrụkwa onye gbasiri ike wee na-akọwa na ọtụtụ n'ime ụmụ nwaanyị afọ na-abịa akọwali ya ifefa na ife na-eje nchi onyinyenwa na onwe wee kwupụ maka ọnwa ofu ife mmụta n'aka um, nwa amadi bụ e, e, oke dibia ọmalụ unu ma na ọtụtụ n'ime ndị be anyị ma etu onye na ife ọ chọpụtara ife gbasalụ e, mmerụ ahụ ehe na-emetụta ndị na-agba futbọọlụ n'obodo a ọ sị na ọmalụkwue ọmalụkwue ụmalụkwue kwupụrụla ana ife ịlụtụrụ aka riri nne mana ekwelụ m ebe itili isi ife gbasatalụ ezinụlọ maka na emechakwa onye ọbụla ya ebido n'ụlọ wee malụ mma wee pụrụ ilo nwaanyị kwuru ife gbasatala ezinụlọ na dịka isi kwuo ọ ezinụlọ bụ isi Igbo maka na ọ bụrụ na mmadụ achịkọta ubi ya ọ bụrụ mmadụ ị ga-etinye ịchịkọta ọra n'aka maka na onye ahụ ga-ebido n'ime ụlọ ọ bụkwa nna mmadụ jọọ njọ n'ime be onwere ka ọ ga-esi ma mma n'iko ọ bụrụ na ndị nọ n'ime ụlọ na ụmụnne na ụmụnna ga na-anụ mkpu nwaanyị ka di die na etinye ma ọ bụ nụ ka ezinụlọ na-anụ ọgụ mana onwere onye na-etinye ọnụ onwere onye na-asị ka edozie ha nwere onye na-ekwupụ dịka nwaanyị si kwupụ alụ aha na-eme onye ahụ onye ahụ jiri ezinụlọ ya wee mụọ yawụ ọgwọ ọ pụzi ilu ọ bụrụ sọ ọgụ sọ mana ife ọzọ ọ lụtụrụ aka bụ na n'ezinụlọ isi Igbo maka na ụmụnna bụbetua isi ebi na tupu ya bụ ife apụta obodo na ụmụnna ga-achọ ka ha kpezie ya ka ọ dị ma ọ bụzie na o kwere ha e wee bụrụpụta n'etiti obodo iji wee bee ya mana ka oyibo bịalụ maka ụka bịalụ ọ ka omenala ya ọ na-agbanwe ka o si kwesị hmm. maka omenala na ọ na-awụ ife ọfụ na-apụta omenala na-anọgharị maka ọ nnọgharị nnọgharị ka ya mkpụgharị mkpụgharị ka eji ele nye wee mana ọ dịzie ka etu anyị si eme agwa ịrapụ ifewe isi omenala anyị mhm. chọba ife abara maka na anyị ma na elu ọnụ ụlọ arapụ na ifewe ezigbo okwuchukwu na etu a ga-esigbo ndụ na-agwazi gị maka nzọpụta na mgbagharụ sọsọ Jizọs na-enyere ọ dịzie ka nke Pọl na-ajụ n'ọzi ka ememe n'ife ọjọọ ka anyanwụ amara wee ka nkụ maka nọọ ife anyị fụziri ka a na-eme onye mechaa ka o si si ya o bụla ego bata ụlọ ụka kwụọ tait kpee ekpere Jizọs agbagharụ mm. enwere ozi ife so ife onye ahụ merụ nke ndị oyibo na-akpọkwa kọnsikwensị onye ọ mechara kwana ego pụtara kwana egobiri Jizọs agbaghalụ ndị o mejọrọ a na-anwụ nwere onye doziri ha ka ọ dị mma mana nwere onye na-ekwu ezinụlọ adị ekwuzi ka ikwu na ibe na-ekwu ụmụnna adị ekwu maka ịbụrụ onye na-ekwu na ụmụnna mana ego adịrọ gị n'aka asị gị mechie ọnụ ị nwere ego ego bụrụzi isi ọha nche abụ nsogbu anyị nwere na anyị rapụrụ ifere isi na omenala anyị na-achụso ife ndị ọzọ ndị jewere ọrụ oyibo dịka mụnwa ịlụzie ịpụ ịmụọ ife ndị ọzọ na-eme ị na-akpụ imechi ụzọ ịpụta ilo ọwụrụ ife ka ị ga-ete n'iru ka iru gị wee ma mma ite ọgwụkwa nnọọ ije jide ụgwọ na-agba ụgbọ ụgbọ karị Ime mee etu ahụ afa ka e wee na-akpọ gị oji ego mm-hmm. o nwere onye mmazi ka nwanne gị amarọ ka ọ ọ ọya ọghị ga-arụ agbakasị ahụ mana ọgụ gosi na ị ego nwanne gị nwere ego nwere ike hapụ nke na-achọkwa nke gị maka onye ọbụla na-achọ ka ọ baa na-echeghị maka kedu ka a ga-esi mee ka obodo dị mma mm-hmm. ọ bụrụ na anyị niile kwụrụ ofu ofu na-achọ nke anyị nke anyị ọgbanne ka ya wụrụ ezigbo afa mm-hmm. etu ndị be anyị si wee kwuo onye kwuru onye nye ọ bụ ndị nne wasị ehi emewolu onye onye ọghasịghị emewo na onye ọfọrọ nnake maka ọ bụrụ so ofu onye ọ ga-afịa ya arụ na ọ na igwe nyere ya nsogbu mana ọ bụrụ na anyị kwuru igwe anyị kwuo anyị ncha kwụrụ dịka nwaanyị si kwu ọ na onyinye ọ ga-asọ m ịfụ ifeso maka ama ndị ya ekunyekwazị kwuo ka o si kwu maka oge ụfọdụ ofu onye ka ofu onye kwupụta efu na-etu a ka ndị ọzọ si eche mm-hmm. mana ife anyị chọrọ ife mma achọ ka anyị chiga anyị ya bụ ife a ife mere na ọba anyị ji eme ọmụma kedu ka anyị ga-etinyezie n'ọnọdụ anyị maka ịnanya n'ọnọdụ anyị na ala Igbo n'ime Naijiria nwere ebe eji azụ eje iji iru adịrọ mma iji azụ adịrọ mma anụrụ m ka maazị Odelga na-asị na ndị Chineke nyere anyị na-anọchi anya anyị ị na-ekwu ya ntị m na-agba ka anyị maka m na-asị kelu ife gosi ihu na Chineke nyere anyị ndị a maka ọ bụrụ na Chineke nyere anyị mana o nwere ife anyị merụ maka na ndị a ndị a na-anọchite anya anyị na-anụ ndị enyi ndị ekwensu kpọpụtara na-anọchi hmm. ụzọ na ndị Chineke na amarọ m na ndị a na ndị a ga-ege ntị site na anyị ga-anụ onu ha maka ya hmm. ọ bụ na mkpu onu nke anyị nụrụ n'izu gara aga na-agwa anyị na agwa anọ n'akịrịka na ya nwa ahụrụ ya hmm. na ife kwuru ife ya akpara akpa one na one hara wee na ọkpa na ya nwa adọrọzi etu ahụ n'isi nyanwa sọsọ ofu onye ahụ n'agbanyeghị ife na-eme na steeti ya na ndị achi na ama agagharị egbusisi ndị mmadụ na ọ bụrụ nsogbu ha bịaba mhm. ife ị ga-aghọta bụ na nsogbu Igbo bụ na mmasị bido na ife dịka 1900 kamgbe ndị ọchịchị nchigbu eh, Britain ji bịa Igbo enwezi ike ịrọpụta dịghachifa ee ife gbasara ọchịchị na idozi obodo maọbụ ndị ga-achịkwa obodo maọbụ ndị ga-ejela obodo ozi anyị enwezi ike anyị ara emenwuzi ya only your Help your brother. No, they use your brother sign. If you use your brother sign, wait till you get no. Okpigalu no. Wee si ya bụ ogwe gbachie sọ gị bụ eze ga-akwụ ọtọ onye ligolo ebutu onye ahụ ịgbagbuo ịgbazoro fesa know say you get bread you come dey for oga the person wey get the bag wetin you wan make e do you can never stop my shine Lee anya ọkwa ndị ndị e, ọchịchị nchigbu Britain bịara nuso anyị wee rọpụta ndị farọpụta rọpụta wee tinye n'ọchịchị ndị fa tinye n'ọchịchị bụrụ ndị waran chief ọtụtụ n'imefa imirikiti n'imefa abụrụ ndị obodo wepụta kọfajelfozu iwee gagide wee pụta mgbe anyị nọzi na Naijiria welere onwe ya ewee e, welu ndọrọ ndọrọ ọchịchị e, ndọrọ ndọrọ ọchịchị adịrọba anyị ya bụ mmadụ pụta ọ na-asị si wepụta ya ịghọtago anyị abụrụ ndị mmadụ adapụta maka na a na-asị na <laughs> na ọ kachala acha n'anya ka eji amụ ya maka ka Igbo si emegbugbo bụ okwu dị n'obodo obodo ma ndị <laughs> ndị ụmụ ụmụfa malụ nke onye na-emenwu malụ ka ike ruo onye ewe na-asị maazị ọbasi ya ejela anyị ife a rubiko hmm? ruwelie ijee ya ka isi eji ife maazị ọbasi a na-asị na ọkụ agụnyekwa nwata n'aka na ọ ya elegbu ya si ya mba ya jebe na anyịkwụ ya <laughs> okwu ọzọ daa ee eh, maazị ọbasi ama ndapụta na-asị oke na ya eje a ga-asị ya nwoke malan na ụdị ji abụrụ ụdị ji na-eje ee eh, na na onye ga-eji maazị oke nọọ ya bụ onye ga-ejewe ụdị ije nye nwere nwaazị ọbụla anụrụkwa kwado ijewe onwere mgbe ya na mmadụ na ibie na-anọ megịrị na-azọ ma onye ga-achị ma onye ga-ejela obodo ozi maka onye ọbụla nwere ife ọ na-alụ ijele obodo ozi abụrụ obere ife ee mana eweta ndọrọ ndọrọ afọ ndị a niile etinyelu na waranchi ife a ife etu esi wee fa na etu esi wee kwadoba bụ kafa megbuo obodo kafa mee ka ọchịchị nchigbu ndị Briten weta ka afa gba mbọ fụ na ọ nwere onye bụrụ mmiri tọba iko ewee si na politiks afọ ọ ya ka e na a na-eme politiks ndị Igbo na-achọkwa etufa ga-esi wee debe ife anyị ji bụ ọ ya ka eji nwee development union ọ ya ka eji mesịa ụfọdụ enwe mụ Igbo union ka anyị wee na-agbachalụ ọchịchị ndị ọchịchị nchigbu anụsizi ọgụ bụ naijiria na biafra wee chigha naijiria onwe ndị fulani wee alụ mgbe ejizitela anyị okpa abịa sika anyị wee lụnụgbọ ọrụfa na ehe anyị si na okpa abịa sika danaa n'aka ndị ọchịchị ndị agha ọ bụrụ onye benue ka afọ atụwala anyị ọ bụrụgoro onye be eweta mana ozi ezilie ị mara ife ezie ọ bịa were onye na ya na-agwa isi nọọ nke ọ cheta ọ na-eme ndị ọtụtụ ndị obere gbalị okirikiri pana ya na-etiga anyị nwe anọlụ ndị Igbo bidozie wepụba anya n'ife gbasara ọchịchị wepụ n'anya na ya ọ ya bụfu ịna-efe na-achọ ime na Anambra iwee ghọta etu ife si dị kịta maka na ọtụtụ ndị afọ na-azọ na ha ga-ejela Anambra ozi Panọ n'ụlọ ikpe onye agbaghị onye akwụkwọ ọ bụrụkwa ikpe a ekpe na ọka o ọ makata onye Igbo aga na kasina ma na be ndị Hausa na ndị Fulani je akwụkwọ si kwụsị nwanne ka ọ ghara na ọ bụrụ ya ka pati rọpụta pati na-arọpụta ya onye isi ya bụ Buhari onye isi nke ndị PDP anyị amụrụ onye nke ndị apụga isi na ịma onye ikwuo onye ọ mana ndị na-arọpụta abọkwa Igbo ọbọkwọ ndị niile na-achọ <laughs> ndị asị aghachi onwekwa onye na-amanye ọnụ na ya ekpokọtakụzi ife a na ya ọ dịka ife mere n'Imo eweta ofu onye chi gwuo ife ọ ga-eme dịka etu ndị Briten si kwu ọ na-alụ ọrụ Warrant Chief ọ bụ na anyị asaghị anya mmiri gbaa mbọ na-asị na ọma mme ọzọ mgbe anyị fụrụ ka nwanne anyị ọfọ mere onye o kwesịrị ịba n'aka obodo na-enye mmadụ ọfọ onye eluru ogie onye igwe ewepụtara tinye na ọfọ ọligolu si gbakọta ya azụ e, <laughs> e, ile n'anya anyị niile and eche ọtụtụ ndị na-ege ntị ihe i ha ga-akwudo na sie ya ike ma a sị ihe e, ịkụnye enwe mmiri samsam mm-hmm. nsogbu mgbe ị gaza ịga nara ya iko mm-hmm. ihe m ji na-ekwu ihe ahụ anyị niile ma ebe mmiri chịkwana ụgbọgụ anyị niile ma ihe anyị kwesịrị ị na-eme ka elee ma obodo ọ ga-adị mma but ekwukwe na bekee who will bell the cat elee otu e ga-esi napụ ọchịchị n'aka ndị amaka tinye n'aka ndị ma ihe elee otu e ga-esi weghaa ndị 419 ndị e, e, e, n'ọtụtụ ọnọdụ tinye n'aka ndị hụrụ ọdịmma Igbo dịka ihe dị mkpa ọ ya bụ nnukwu ajụjụ ahụ na mma ka e na-echi etu esi eme ana m emeele kemgbe amahụ m n'ihi na ọ ihe a m na-ekwukwe ọtụtụ ndị kwesịrị ị na-ekwu okwu adịka mmụọ ha pụọla enwezi onye nwere okwukwe na mbido mewe ihe a ele anya ọ ga-adịrị m mma ọ ga-adịrị obodo m mma n'ihi na ledala bido na ga bido na ezinụlọ eze eze obodo ọtụtụ ndị eze obodo anyị na-ahụ ya eze obodo ga-aga na-akpa aka ala ịga gị napụrụ napụ ndị ndị obodo gị ala ree ọ were mere ihe masịrị gị ee e, na-eme ụmụ obere mpụ obere mpụ obere mpụ akwa eme onye na-ekwu okwu ma ike a n'obodo ahụ ndị gụrụ akwụkwọ bie ndị eh, e, ele anya aba ahụba mana ha na-enyeli onwe ha erimeri ha obodo ahụ onye ọbụla gba nkịtị eweta e, e, e, onye si n'ọhịa wụ onye isi lokal gọọmenti ama na ego anaghị abịa ma nwee nke bịara ha ewere gbaa n'akpa obodo enwee mkpa ele onye na-ajụ asị bịadali obodo enwekwere ike isi dịka isi eme ya mbụ ị nwere ike iwu lokal gọọmenti chairman agaghị anapụ gị ya kama anyị nwawu ndị obodo nwere ụta anyị si agba izu na mara ihe wụ mkpa anyị n'obodo ị na-achị ị na-ege anyị n'ihi na ọ nwa ị na-arụrụ ọrụ ndị ụka enwere ike ịhapụzi okwu prosperity gospel baa na imeju maka na ile anya eziokwu na mgbe a lụrụ agha Biafra ọtụtụ ndị ụka maka relief ji nwee aha ọjọọ mana ada ama ama e enwekwara ọtụtụ ndị ụka kudoro nnọọ obodo ha gba mbọ hụ na eme otu e ga-eji mee obodo ka ha nwee ike ghara ifule n'agha alụ elebe ndị dị otu a niile nọ ọ ya ka m ji na-asị enwe onye ma otu e ga-eji mụnyekwa ọkụ a ka o bido nwuwe n'obi ndị Igbo ka anyị ghọta na anyị nwere ike iso mejie obodo anyị ka anyị ghara echezila na he elekwere ihe ga-ede ha nke a karịrị m na ọnụ m erughị ebe a enwe onye ma otu e ga-eji kpọlitekwe mmụọ ndị Igbo ka anyị e bidokwe mewe ka nwoke mhm. ọ ajụjụ m na-ajụ ịma na ịjụ ajụjụ afọ bụ mbido ịjụ ajụjụ ọkụ ya bụ mbido ịzụ Igbo eh, maka kịta afụ ọtụtụ mmadụ eh, bụzụ ife bekee na-akpọ saịkofansi ya ndị otimkpu ka anọ na ya mhm. ya bụ mmadụ ewele mbazụ gwuo onwe ya n'okwu na-egwu onwe ya n'okwu ijụ ya ọsị nọọ n'ife a gwara ya ka ya na-eme nọọ anyị ga na-eme hmm? em ife nji alụta ya aka bụ ife na-emefu n'ala Igbo kịta na ọ nwee ndị sila ọnwụ na fa ga-emebi ya n'Igbo ka ọ wee bụrụ na fa n'ọfa na-ekwu Igbo adụrụ n'ọfụ ee mmadụ adịghị anọkọta ee gbuo ozu ya akwa ma ọ bụ na-egwu onwe ya mbazi n'ụkwụ na ọnọkọta isi n'ụbọchị Mọnde ọbụla nnọọ onye ọbụla n'ọnụ ụlọ hmm? onye ọbụla nọ n'ụlọ na-emegide na-emegide onwe ya na-eche ụwa ya na-ele n'ụbọchị ya ehm, ife eji ekwukwana ya ọbụla egwu ọtụtụ ụmụaka afọ ya na ụdị mba n'ọka ewee wee gosi na onye a bụ onye isi anyị ọ nwere onye na-atụ egwu onye ọbụla iche iso usobe ya ee mana ịnọchinanụ mmadụ ụzọ mana ọ dịla Igbo iche uche you as onye fụrụ bido onye gala dị na ndị

apụtakwa ụfọdụ na-asị n'ike nọ ya bụ na igbo adụrụ n'otu ọ bụrụ na igbo adụrụ n'otu na na uche bụ akpa uche bụ akpa uche bụ akpa onye pụta ọnyalụ nke kama na onye a na-agwa ọ na-eme gịnị ọ na-ege ntị ibe amaghị ibe ezie ya bụ ị na-ege ntị ka ị maa na ị aghọta akọ na ife onye ọzọ na-ekwu ọ bụrụkwana nke onye kwuru dị mma iwerute na nke wee na-aga mana ọ nwere onye ofe ọbụla onye ọbụla ga-azụ igbo na-abụrụ igbo ọ bịa bụrụ ofu onye ga-eme nwunye ọ bunubunu njikọ anyị ga-ejikọ njikọ ọka anyị ga-ejikọ aka ọnụ wee jitu nya wee maka ife karịrị Igbo ife karịrị nte gbabutere nte ọnụ ya bụ ụzọ a ga agbụ ya mgba ọ bụ na agbara ya mgba onye echi ana ịgba ya mgba bụ anyị niile maka ọ bụ ofe onye pụta eburu ewepụ n'ụsọ akwa ya bụ ife kedu ọfialụ ndị ọcha Britain arụ mgbe tupu ụfa wee jituwe Igbo maka na mgbe afọ Igbo gbakọrọ ọnụ o nwere ofu onye ị ga-asị na ya bụ onye ga-abụ ejidere asị Igbo niile adayo maka na igwe bụ ike anọ ọjọ anyị ga-eji anyị ga-agbakọkwa ọnụ gbakọọ n'ama wee sị na na ajọ ife anyị na emeziba anyị gbakọ kweta kwekọrịta kwekọrịta mmanwụ na na efe bụ nsogbu na etu anyị ga-esi wee taa isi anyị ncha apụta na-ajụ kedu onye na-ekwu asị na anyị ewe anyị niile ọ bụrụ anyị si o oh, na ọkwụ maazị Ejike oh, mba ọkwụ maazị Oke ma ọ na ọdụkwa Okeke na Okafọ na-enye nsogbu no imebi ịchọ ọ bụrụ na ife anyị na-eme adọrọ mma tụwara anyị nchọgụ mana kịta ebe ofu onye ibu afụ ifurọfụ ka ndị igwe niile nọ n'ala Igbo na-eze isifa maka na dịka isi kwu na mbụ ọ na-abụbu onye onye bụrụ onye na-anọchite anyị bụrụ onye bụrụ onye eze wụrụ onye ichie wụrụ onye ife ọbụla ọ sọrọ ya ya wụrụ ife ọ na-eme maọbụ ife a na-akpụ ya ọ na-azọ maọbụ ife ọ na-alụrụ igbo onye ahụ ejide ọfọ kịta mm-hmm. o nwere onye ji ọfọ staf of ọfịs na ọfọ awụrụ ofu ọ bụrụ na gọọmenti nyere sertifiketi ọwụrụ ọfọ onye ejiri ọfọ ka ekwana ife ọzọ maka agbara aka na-azụ ala onye ji akọ ya ọ bụ na onye ahụ ji satifiketi gọọmenti ya. ọ gba aka elu ebe a ga-ekwu ka ya ọnụ gị ka ọ ga-ekwuchite inye ya satifiketi mhm. ọ ife onye ahụ gwara inyere ya satifiketi gwara ya ka ọ ya eme ọ ga na-eme ebe ahụ ka nne ya si apụta mhm. mana ọ bụrụ na ndị agha na-eje ozi mana satifiketi ahụ na gọọmenti na-asị na anyị mana ngụ iji ọfọ obodo hapụ rapụ ịtọgbu ọfọ ha nara ijide ọfọ onye na-ekwu isi ya na iji ọfọ maka nwe nke ị ga-eme onye Igbo na-eghe anya ọsọ gị na ya jikwuru ọfọ ọ na-ekwu na aka ya dị ọcha na ya e echere oge ife ọjọọ imezikwa ife ọjọọ na ya ga-akwụwa aka ya ọtọ mhm. onye ji satifiketi ejiri ọfọ ama mhm. e ekwu ya oji ga-ana mhm. onye ahụ onye ejiri ọfọ makwa n'ụzọ bịa ụnara mm-hmm. ebe ka ọ ga-ana mm-hmm. ọ ga-eso ndị gbo ya ife anyị na-ekwu na-adakọsị ọnụ nke nke bụ na anyị bido n'ezinụlọ dịka nwaanyị anyị ji matụ si ekwu na-ekwu na ebe ya nọ n'ọrụ na ya so na ndị ndị ụmụ nwaanyị woli ya na-ekwu ka o si metụta ndị ya na okwuwero maka nyanwa okwuwero ka a ga-esi chekwawa ya n'aka ndị a na-esi igbo isi ya agbaka okwuwero maka ezinụlọ ya na mkpa o nwere na etu a ga-esi bidola ya ahịa ife ọ na-ekwu uwu kedu ka a ga-esi na ụmụ nwaanyị anya ndị di ha na-emegbu ka ị ga-aga esi mee ka obodo dị mma maka ọdịnihu ọ bụrụ na bido chebe ife a asọkwa m onye ọnwa na-arapụ ahịa ọ na-azụ chebe nọrụzie a na aka na-agba na-eche ka a ga-esi dozie obodo mana ka ị na-azụ afịa gị na-eche kedu ịzụcha afịa be gị dị mma kedu ife ọ pụtara nye obodo gị maka na ọ bụrụ na agha daa ọgụ ka anyị esipụta chụba mmadụ niile bi n'obodo si mba ka a hapụ onye a n'anyị mụ ya maka ndị a na-eche na ọ daa ya ya ha ana o nwekwa onye ya ananarị ma ndị bụ ndị dị na ha na-anọchite anya ndị Igbo ma ọnọ ha nwa ekwuchite ọnụ ha ma ọnọ ha nwa nwee ego jide ego aka ji akụ ọnwụ na-egbu aka ji akụ ọnwụ ruo onye mmalụ ife o kwesịrị ime ka ọ dịla obodo ebe ahụ ka nche anyị ọ bụrụ ị na-eche ka igwe obodo sọsọ mee ya maka oge ụfọdụ ndị dịka mụnwa awụrụ igwe awụrụ awụrụ ọzọ ada e anọ na steeti nke nji anọ na fedral oge ụfọdụ ị na-alụ aka ebe ndị ọzọ mana iwere ofu isi aka na-alụ aka ndị ọzọ a na-alụ gị nwa maka na dịka m na-ekwu oge gara aga onye a na-aba na Buhari egbuo mmadụ na steeti gọvanọ ya ada eme dịka mmadụ na reprezentativ ya nwere nke ọ na-eme na ọsọsọ ajọ ife Oluo ruo n'afịa ebe ọ na ele garị, inefu anya owere azụ iko garị, mana ịjụọ ya ife bụ nsogbu kọrọpshọn abụrụ ndị ọzọ yanwa nke ọ na-eme ewu ọ asị gị na akpa gị pụta n'ụzọ ka akpa onye ọzọ maka na ilere anya o megbuo gị ọ bụrụ na anyị mebie etu ahụ o nwere mgbe aka gị adịrị ọcha jiri ọfọ a na-eme ana aka oji ọfọ ga-ana mana onye jiri ọfọ aka ya ebie na ịma na anụ m ene anya na aka nkeji klọk ma na maazị ọbasi onwere nwere ebe ị ga-esi wee nyere anyị aka wee hazie okwu anyị eh, okwu a na ekwu n'abalị a ee eh, ịchịkọ ya ọnụ ihe anyị na-ekwu uwu na enweghị otu onye nzọpụta agaghị esi n'aka otu onye bịa Mm-hmm. ihe awụ ihe dịra ihe awụ ọrụ dịịrị Igbo niile na mm-hmm. na-ekwukwe wụrụ na ka anyị ghara na-echele na enwere otu ihe ga-esi n'eluigwe daa ga-ebutere anyị nzọ kama anyị ga-eji na-ele anya n'ihu ka anyị lechiri anya azụ na-ajụ mm-hmm. elee otu Igbo si achị onwe ha mgbe ihe na-agara Igbo nke ọma anyị atụlele otu Ọgọst mitin ji wụrụ otu ihe omenala Igbo ebe ụmụ nwanyị na-aga agba izu e nwekwara ọtụtụ ihe ndị ọzọ Igbo na-eme na-achịkọta ma okorobịa ma ụmụazị ma nwoke ma nwanyị. ha enwe ike nọkọta ọnụ lee ma dị mma obodo anyị na-ekwu na ụmụ ihe a dị mma na-asị ndị mmadụ unu echezile na-enwe ihe ị ga-emeli maka na ọnwụ na mmadụ niile si chai enwenu elekwena otu mmadụ ga eji bidodo mewe ihe n'ihe a ọya na-enwe ihe ga-aga n'ihu ana m asị ka anyị gbuo onwe anyị ume ka anyị gbuo onwe anyị ume ka anyị chọwakwa onwe anyị ka anyị chịkọtawa onwe anyị ka anyị tụwa nụ n'otu n'otu bido n'ime obodo ma pụwa n'ama ele otu obodo ga-adịrị anyị mma echere m nọọ nkata anyị na-akpa n'abalị taa daalụ maazị ọbasi ọra na-ege anyị ntị ịma na ụfọdụ ga na-eche na o nwere ike ọ bụ maka na anyị nọ n'ofesi na ya adị anụ ihe na-eme na mba ha na-akpọ Naijiria na anyị atụnyere ọnụ n'ọtụtụ ihe na-eme ee anyị ma na onwere nwere ndị na-akọ etu a ga-esi wee tinye naval base n'ime eh, ebe mmiri adịrị anyị ma na onwere nwere ndị na-akpa ihe ndị ọzọ ma ego na-efu efu ma nke a na-afụ afụ mana ihe dị anyị mkpa bụ ọ bụrụ na ebido n'ụlọ mara mma a na-ebido n'ụlọ mara mma pụwa n'ezi mm-hmm. ọzọ bụrụ na ọ bụrụ na anyị e tinye anya ife melụ n'azụ chefuo ọdịnihu na nsogbu adị maka ndị be anyị na-asị na-azụ anụ ụka eziokwu na-azụ bụ ike mana taa bụ nke ka nke bụrụ na nke iru ụka mhm. ka ichaa anya n'iru kwado maka echi maka alarụ akpa akpa alarụ n'ute nkata anyị na-akpa bụ ka anyị nwasị chee ya maka na anyị amara ihe niile anyị na ayụ nụ ka ibe amarọ ikwu ezi ya ikwu amarọ ibe ezi ya onwe nke anyị kwujọlụ ma ịnụ ka anyị mara ọ bụrụ na ya nke a bụ ị na-ege anyị dị na Facebook chọọ na Igbo Heritage Institute ị ga-afụ ụka ndị ọzọ anyị kpagoro banyere ọdịmma ndị Igbo ọ bụrụkwanụ na ị bụ onye na-enwe pọdkast ebe ọ bụla ị na-enweta ya bụ okwu pọdkast chọọ ikoro mkparịta ụka asụsụ Igbo anyị ga-achọkwa nke ichigata azụ n'izu na-abịa maka na ọkwa izu ka anyị na-ezukọ ịkpa nkata anyị na-ene anya na Fesbuk ị na-afụ ndị anyị na ha na-akpa nkata oge ụfọdụ ha na-edere anyị meseji anyị nwa akpakwa ya n'otu ga biko mee ka onye ọzọ kwụ bụ nkata ma nke ka nke ka gị na ezinụlọ gị na agbata obi gị kpara nkata gaa n'ihu gwa anyị ka anyị si kwujọ gwa anyị ihe iche anyị ọ ga-amasị anyị ịnụ onugbu? eji m aha m onwe m bụ oke ụkọchukwu na-asị ụnụ kachukwu na-asị ka ndị ọzọ kene ụnụ dịka ndị m na ha nọ maazị ejikọbasị kachifonu na maazị oluga Igbo atụọla ọmalụ ọmalụ hmm? unu alarụ n'ụla anyị na-asị ụnụ kachifonu